mmanwụ sugbana okpulukwulu sugbana okwu a na-agwa ozebedi bụ ọma mbala jidebube ịnaịnarago arụbụla bụ mana m ebe tikwuo ọ bụzi otu ụwa si ele nya ka m ji agwala akwa Babu alele